AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ibe m ndewo ana m ekele gị n'ụbọchị taa n'ezie ana m ekele Chineke onye mere ka mụ na gị dị ndụ anyị abịakwala ọzọ oge ahụ eruola mgbe mụ na gị kwesịrị inwe nnọkọ ma leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke m na-achọ ka anyị leba anya n'ụbọchị taa bụ ajụjụ ọ na-asị ị nọ n'oru ị nọ n'oru na mgbe gara aga n'ezie a na-enwe ike kpọrọ mmadụ kpọnye onye ọzọ ya bụrụ oru onye ahụ onye ahụ ewerechaa ya kpamkpam o nwere ndị na-abịa azụ mmadụ ha zụọ gị gị bụrụ ihe nke aka ha mgbe ị bụ ihe nke aka onye ahụ ihe masịrị ya ka ọ ga-eme n'ebe ị nọ ọnọdụ ọbụla masịrị ya ka ọ ga-edo gị mgbe ahụ e rere ọtụtụ ndị isi ojii rega ha n'obodo ofe mmiri ebe achịbara ha ha na-arụ ọrụ n'ubi ndị obodo ahụ n'ọnọdụ nke dịkarịsịrị ike ma dịkwa njọ n'ọnọdụ nke na-agba anya mmiri echere m ọ bụ ụfọdụ n'ime ihe ndị a ka Patrick Henry lekatara ya jụọ ajụjụ sị ọ bụ na ndụ dịkarịsịrị oke mkpa ka ọ bụ na udo bụ nke dịkarịsịrị oke ụtọ nke ọ ga-abụzi na mmadụ ga-achọ ka ọ dị ndụ bụnarị mgbe e kere ya agbụ ma tinye ya n'ọnọdụ nke ibu oru ya si Chineke kwela na n'onwe ya na ya amaghị ihe onye ọzọ na-eche na ọ ga-amasị ya ka a tọpụ ya n'oru ma ọ bụ ka ya nwụọ karịa ya ga-ịnọ si na ya dị ndụ bụrụ onye nke nọ n'oru gị onye na-ege ntị gị onye na-ege ntị n'ezie ọnọdụ a nke anyị na-atụle n'ụbọchị taa abụghị ihe gbara mfe ime ka o dotukwuo anyị anya karịa ị na-ahụ n'ezinụlọ anyị ọbụna anyị ugbu a ị ga-ahụ nwa ọ bụla nke a na-amụghị n'ezinụlọ ahụ a na-ahọta ya ahọta ebe a na-elebara ha anya otu a na-esi elebara ọbụna ụmụaka nke a mụrụ n'ụlọ ahụ a na-edo ụmụaka ndị a n'ọnọdụ nke ọ bụ onye hụ ya jụọ ọ bụkwa mmadụ mụrụ onye dị otu a asịghị m na ọ bụ otu ọ dị n'ebe niile asị m na a na-ahọta ya ahọta ndị nwere ike rue n'ụlọ ha gaa hụ na nwatakịrị akpọtara akpọta na ọ dịghị ihe dị iche ha na ụmụ nke a mụrụ n'ụlọ ahụ ma mgbe a na-ekwu okwu ya bụ oge dịkarịsịrị njọ na otu otu biliri ndị mepere anya hụ na ahụhụ nke mmadụ na-agabiga abụghị ihe kwesịrị nwa nke Chineke kere ịgabiga ha wee gbagide ụkwụ n'ala si na ha ga-akwụsị ire mmadụ n'ọnọdụ nke ibu oro mgbe ahụ ka ụfọdụ obodo ndị dị ka spen na Briten. na ọtụtụ obodo ndị ọzọ ji bịa kwụsị ihe gbasara ịnara mmadụ n'oru ma dịka anyị na-eleba ya anya n'ụbọchị taa n'akwụkwọ nsọ a na-eme ka anyị mara na mmadụ pụrụ ibu oru nye ihe ahụ nke na-agụ ya agụụ omume ihe ahụ nke na-amasị gị omume ọ bụ ekwu elu kwuo ala ịnọ n'ime ihe ahụ a na-asị na ihe ahụ bụ onye gị onwe gị na-efe ọ bụrụ na ana m aṅụ mmanya aka elu ka ala ma etinye isi m na-ịṅụ mmanya ọ pụtara na mmanya na-achị m ya bụrụ na ana m akwa iko ọ dịghị ihe ọjọọ m hụrụ n'ịkwa iko ịkwa iko na-achị m ya bụrụ na ana m ezu ori ọ bụ otu aka ahụ ya bụrụ na abụ m onye na-eji ọnụ emebisi ezinụlọ ndị mmadụ ọ bụ otu aka ahụ ihe ndị a na-achị m abụ m oru nye ihe ndị a ma onye ọbụla nke maara Chineke onye ọbụla nke ji Chineke kpọrọ ihe ka ahụ ka onye ahụ bụrụ onye nke edufuru n'ihi na ụkpụrụ niile nke mụ na gị kwesịrị iji dị ndụ bụ site n'akwụkwọ nsọ ma ọ bụrụ na anyị pụrụ ịbụ ndị ga-enwe ezinụlọ nke a na-agaghị enwe nkewa a na-aga akpa oke ma onye bịara abịa ma onye nke bi n'ezinụlọ ahụ ma onye a mụrụ n'ime ya ọ bụrụ na abụ m onye nke na-etinye aka na mmehie n'ụzọ ọ bụla m bụrụ onye nke ihe oriri na-achị n'ezie ihe ndị a niile ka mbụ bụ oru nye mgbe mbụ bụ oru nye ịkwa iko makwara na a na-atụ ilu asị amụkata amụta otu iche na pụghị ịmụta onye ọ ga-adabara otu ahụ iche na apụghị m ịmụta onye ga na-ebetu aka n'ihe ndị ọzọ iche na apụghị m ịmụta onye ọ ga-abụ ebe ọ bụla ọ garuru ya mụsa nwa ebe ahụ olee nhuku nke ihe ndị a na-enwe n'ezinụlọ mụ na gị ọ bụ gịnị kpatara anyị ga-eji ka nọgide n'ife ihe ndị a niile ọ bụ ya ka eji na-ajụ anyị ajụjụ a dịka m na-ajụ onwe m m nọ na oru ọ bụrụ na anọ m n'oru oru gịnị ka m bụ ọ bụ gịnị ka m na-efe nchela echiche ọnọdụ ezinụlọ m na ihe a nke mbụ oru ya na mgbe n'ihu mgbe ike na-adịkwaghị m ime ihe ndị a ma ụmụ m na-eme ya m ga-ahụ ya n'ụzọ dị aṅaa olee otu obi m ga-adị ọ bụ ya bụ ajụjụ nke m na-asị gị jụọ onwe gị n'ụbọchị taa ihe ahụ nke ịbụ oru ya ọ bụrụ na o bido chịwa ụmụ gị chịwa nwaanyị gị olee otu obi gị ga-adị ịga njem gị gawa ihe ọzọ ghara nwaanyị gị ụgha n'ọba ebe ọzọ ka ị gara nwaanyị gawa ya gawa ihe ọzọ ghara di ya ụgha sị n'ọba ebe a ka ya gara nna asị ọ bụrụ na ihe a na-achị m chịwa ụmụ m gịnị ka m ga-ekwu gịnị ka ị ga-eme gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa biko ana m arịọ arịrịọ ka anyị gụpụ aka enwe n'ofe mgbe ọ ghọbeghị nke mmadụ anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị ụba ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso. ọ dị mkpa mgbe ndị na

ndị dị otu chineke bụ mmụọ ihe niile gba ọtọ n'iru chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla n'iru ya chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke

chineke na ụmụ mmadụ niile chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe masị chineke bụ mmụọ chineke cheta ọkpọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa gị na-aza njọ ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ mara nke ọma ụbọchị nleta na-abịa eeghachide dịka ọnụgị si dị Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa Chineke bụ mmụọ dịka ọnụ gị si dị Chineke bụ mmụọ Chineke bụrụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụrụ mmụọ Chineke bụ mmụọ ka anyị kelee ndị Seventh Day Adventist Church Choir Missionaries of Aba unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ekpere anyị bụ ka chineke gọzie unu ka ọ gbaa unu ume ka ịhụnanya ya bara unu ba n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka anyị nọ n'nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi fraịde egwem onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nwa chineke na-ege ntị ka anyị were ohere a kelee ndị kpọtụrụ anyị nwanne anyị nwanyị, chioma onye kpọtụrụ anyị site na abia steeti naijiria anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere ma ee anyị ma na ahụ adịrọ ya anyị na-ekpere ya ekpere anyị makwa na chineke ga-enye ya ahụ ike n'aha jizọs amen nwanne anyị nwanyị Blessing onye nọ na Shagam imela kpọtụrụ anyị anyị na-arịọ ka ịhụ na ya Chineke nọnyere gị ogologo ndụ na ahụ isi ike ka anyị na-arịọ ebe ị nọ ezi enyi m ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị na 0706 363 7224 gị onye na-ege ntị dịka ọ masịrị Chineke na ohere a iche iji okwu ya zụọ anyị ikpughe okwu ya site n'oge ruo n'oge nye anyị isiokwu o nyere anyị n'oge a anyị ga-elegharị anya bụ ije ozi nke Jizọs Kraịst ije ozi nke Jizọs Kraịst akwụkwọ Aịzaya buru ụzọ buo amụma na Aịzaya isi iri isii na otu amaokwu nke mbụ mmụọ nke jehova dị n'arụ m n'ihi na o tewo mmanụ ikwusa ọrịra gwa ndị a dọtara n'agha na ikwusa ịhụ ụzọ gwa ndị isi na izipụ ndị etighaworo ahụ ka ha laa ọ bụghị naanị nke a na ịkwọsa arọ mgbe onye nwe anyị na-anara mmadụ nke ọma na imeghepụ ụlọ mkpọrọ ka ndị ekere agbụ nwere onwe ha Aịzaya isi iri isii na otu amaokwu nke mbụ ya ọ bụghị naanị na jizọs bịara ịzọpụta anyị baa na ndụ ebighị ebi azaya bụ ụzọ buo ya amụma mmụọ nke chineke dị n'arụ jizọs kraịst nke mbụ o tere ya mmanụ ikwusa ozi ọma nye ndị dị umeala n'obi gịnị mere eji kpọọ ya ozi ọma ọ bụ ozi nke nwere olileanya ndị enwebughị olileanya ozi a ga-eme ka ha nwee olileanya ndị ndụ ha jọgburu njọ ozi a ga-eweta mgbanwe na ndụ ha ndị na-amaghị onye chineke bụ ozi a ga-akpọrọ ha kpọrute chineke nso asị m kwuwe ya ọ bụ asụsụ igbo anyị bụ nke wetara aha kachasị mma ozi nke mara mma jizọs sị na ya bịara ikpughepụ anya ndị isi ka ha wee hụ ụzọ ee ọ bụ ezie na jizọs mere ka mmadụ ndị dịka batimiọs ahụ ụzọ ma o were anya anya onye ọbụla gị bụ nwa chineke n'ime mmụọ na eziokwu ga-enwe mkwupụta bụ ọgbụgba ama pụrụ iche sị na mbụ adị m ka onye isi ma okwu chineke mere ka m hụ ụzọ n'ihi na akwụkwọ nsọ sị na jizọs kraịst bụ ihe nke ụwa onye ọbụla nke nọ n'ime jizọs agaghị ijegharị n'ọchịchịrị kama ihe ahụ ga-enwu n'ime onye dị otu a akwụkwọ nsọ gakwara n'ihu ebe ahụ anyị gụrụ sị na jizọs bịara ikechi ọnya ndị etighagoro ahụ kpọrọ uche gị laa azụ otu mgbe mgbe ị na-anọ na nsogbu mgbe ị na-anọ n'obi ọjọọ mgbe ị na-anọ na oke ọhịa dị iche iche ị nwere ike iru ụlọ okwu chineke atụpụ otu ebe na akwụkwọ nsọ mgbe asị a na-agụcha ya kọwasịa ya ọnwa ejughị obi gị si onye nwe anyị ekele dịrị gị ị na-echefu ndị Jizọs Kraịst zutere n'ime mkpa ha ọ dị onye nke lara na mwute ọbụnara enwe anyị oruru ọbara mgbe ọ nọ ụwa niile na-asọ ya oyi Jizọs onye kere mụ na ga-asọghị ya oyi ọ gakwanụghị ịsọ gị oyi n'agbanyeghị ihe ọ bụla ị na-agabiga Jizọs mere ka nwaanyị ahụ nwere onwe ya ọbụnarị ndị nọ n'ụlọ mkpọrọ nke ekwensu ọ dị ọtụtụ ndị ekwensụ tiri ihe otiti ọ dị ọtụtụ ndị ekwensu kere agbụ akwụkwọ nsọ mere ka anyị mara otu ndị mmụọ ọjọọ ji nke otu n'ime ha si jizọs onye nazaret gịnị ka mụ na gị nwekọrọ jizọs lee ya anya jụọ ya ajụjụ ya sị ha ha dị nnukwu nọ n'ime nwoke mmadụ jizọs baara ya mba si ya si n'ime nwoke a pụọ n'ihi na ahụ nwoke abụghị ụlọ ebe ndị mmụọ ọjọọ ga-ebi kama ọ bụ ụlọ nsọ nke chineke gị onye na-ege ntị ahụghị bụ ụlọ nsọ nke chineke asịkwarị na ọdụ ụzọ ọbụla onye iro si na-emeso gị asịkwarị na ọdụ ụzọ ọbụla gị isi na-agabiga ọnwụnwa dị iche iche jizọs na-akpọ gị oku bịa ọ bụ naanị ebe jizọs nọ ka ị nwere ọgwụgwọ okwu ahụ nke e kwuru na izaya gị lee anya n'akwụkwọ Luk isi anọ amaokwu nke iri na isii ruo na nke ohu na otu ị ga-ahụkwa ya na o mezuru n'ebe ahụ n'akwụkwọ Luk isi asaa amaokwu nke iri na itoolu ruo na nke iri abụọ na abụọ ị ga-ahụkwa na o mezuru ebe ahụ ma gịnị bụ ihe ọzọ Aịsaịa buru amụma kwesịrị anyị ileba anya kpọgharịa echiche anyị chee echiche n'ime ya na Aịsaịa isi iri ise na atọ amaokwu nke atọ ya ọ sị na Jizọs dị ka onye a jụrụ ajụ nwoke nke bụ ọtụtụ ihe mgbu onye mejupụtara n'ihe mgbu dị iche iche mmadụ niile zonarịrị ya iru ha kpọọ ya onye na-abụghị ihe ọ dịghị ihe eji ya kpọrọ gịle anya n'ụbọchị taa gị onye na-ege ntị ahụrụ akụ na ụba n'anya ahụrụ ịbụ otu nzuzo niile dị iche iche n'anya otu ndị mmadụ na-agbakọta jizọs azụ maka anyị ghara ichefu ọ dị otu ajụ jizọs jụrụ uru gịnị ka ọ ga-abara mụ na gị n'ụwa ma anyị ritecha ụwa n'uru anafu anyị ndụ anyị ma ọ bụ gịnị ka anyị ga-eji gbanwere ndụ anyị echefula na ọ dị otu okwu jizọs kwuru ya si ibe enyi nke ụwa bụ ịbụ onye iro nke chineke ma ịbụ enyi nke chineke bụ ịbụ onye iro nke ụwa olee gị ihe ekwensụ ji na-emegharị gị anya n'ụbọchị ndị a ọba akụ ka ọ bụ ụba ka ọ bụ gịnị nke gị ime gị iji jizọs imezu okwu ahụ nke e n'amụma n'akwụkwọ aịzaya isi iri ise na atọ amaokwu nke atọ ya ma gị onye na-ege ntị ekpere gị ị ga-abụ ka chineke ghara ikwe ka amụma ọjọọ ọbụla gị mezuo na ndụ gị kama ka amụma niile ọbụla gị dị mma mezuo na ndụ gị n'ihi ya onye nwe anyị dị njikere ịnapụta gị n'ọnọdụ niile ọbụla gị nọ mgbe ị na-ama akụ jizọs ya dịrị gị mma n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho awrnigeria at ọ bụ com maọbụ at com at gmail ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị were ohere ọma kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa werekwa otu aka ahụ kelee onye mgbasa ozi Friday Egwim onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ Chineke imeela onye okenye na ozi ọma nke nyere anyị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka Chineke na-egbughere gị ụzọ n'ihe ọ bụla nke chọrọ ime ka onye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo